ndị Igbo ekele m ụnụ ọnwa nọ n'nwoke oke nwa ndị na-ekwu a ah, nwere obere ihe m chere ịkọwa n'ụbọchị taa ka pipo si afọta ọgbanje adị ka ha si wee ghọta ya ma ọgbanje awụrụ ajọ ihe ọwụ ụka fim na ajụ ya ese mgbe na nje dị dịka ọwa ajụ ya nje wa ụmụaka a mụrụ with great destiny bra on a special mission a na-enwe sọ family ị ga-abata nwaanyị lụọ di dị ọmụ nwa nwa ya nwa ọmụ nwa ya nwa ọmụ nwa ya nwa ọntịla ọmụta nje. ọmụta ọgbanje ịfụ na data ọgbanje ga-anọ maka ihe ihe ahụ ugbuga ndị nke ọzọ ama mgbu nwa ọgbanje ọgbanje na-adị strong very strong so ịfụ na na that family na ọ data ọgbanje ahụ ọ mụtara ihe ga-anọ ọ ga-awụ onye only ha ga-enwe ịma pipo na-eme expect ka somebody pụta aside sị na ya wụ ọgbanje most of the people na-akọndem ọgbanje today wụ ọgbanje to win sụwa ọgbanje many stars ụlọ na na afa ha today mana nwoke mana nwaanyị wa ọgbanje em ka m were twins gbara ụlọ atọ twins wa ọgbanje na-abịa on a special mission ọfụ na that mission ọ na-abịa n'oge need help na dat particular mission then ọ somebody along and ha bịa you ụwa here as twins from obere obere ha ga na-emekọ ihe ọnụ na-aga they will go far but actually from small separate ha ah, onye ọbụla na-emere onwe ya iche ha ga-ata ụfụ maka ọwụrụ the agreement and ọwụrụ the mission ha bịara you know so ọgbanje ha wụrụ ajọ ihe Eh, a ma some people na-ekwu na ọgbanje anaghị ọ onye gwara gị ọgbanje na last emu people na a na-agbụ ha ọgbanje ọ depende ka onye si ghọta mebi ha bịa ha jee ifili mezi ihe mere some people ji ya na anaghị last ọgbanje na last ọgbanje na-aka ajọ nka ọgbanje na-aka nka ka mgbe ụnụ today ọgbanje na-aka nka ọ na-abịa na ana dozi min na ọgbanje ma na ọ ga-ala ọsịsọ everybody bịara nọ na this life anyị nọ na bịara na ga-abịa na ana bịara ka ọ na ọ dipendịrị time eji wee na it doesn't mean you know so betu m na-agwa ụnụ na nje na last enwere mentality pipo nwere enwere ndị na-awa ha amụta nwa nwa ha na-anwụ amụta nwa nwa ha nwa. ịnọ ha na-eme ha na-agba ha n'ọnwa ọgba nje ka ha na bije aha na ka ha mere ya ọwachi ime nwa je jụọ ese ndị dịire nwa ha ndị jụọ ese ihe nwa ha bịara ndị ichie na ana na-edinye ọha na-edinye ụmụaka ha o nwere ike enwere ihe imetara metara akwụrụ na afọ this life a na-ebi oge adị single enwere ihe na-eme abọshọn abọshọn nwa akwụla ma nwoke ịtọma nwaanyị emesi aja wepụ ya ịtọma nwaanyị emesi aja wepụ ya all those child ị na-egbu ị na-awụ spirit na-abịa ụwa all those child ị na-egbu ị na-ataminate their life on time ịlụ dị mụọ nwa chụwazi nwe mụzi ụmụaka nke gị those child will come back and ha na-abịa to punish you apụnish gị ha gaa back bete ịgba afa chọpụta n'oge ihe ha na ihe ha bịara you know how ha ndụ dị afọ nwere ike ịgbakwa gị na ha ga-alarịla bikọs ya ọ maazị rụrụ arụ ka ndị ichie na ala na-edinyere gị maka iburu ịrụ imetara arụ ibu arụ so ha nwa na-edinye ụmụaka ahụ unu ekwere na unu eche echezila na ọnwa ọgbanje ọbịa na ọwụrụ ka ọwụrụ ka ọ si wee dịrị another thing nchekwere ka ọ wụrụ unu so ga our youth today ma n'ụlọ ma n'obodo oyibo wa agwụ ụdada sorry dada wa oke agwụ you dada wa oke agwụ onye a mụrụ wit dada na dị strong ma ụnụ fụ dibia bụ dada natural dada na-eme na-ementena dadada ọ na-adị strong ọ na-adị strong extra strong and o bidohala na nọ dị dada na-akpa ya akpa na-ete ya mmanụ obido fedwa dada wa another thing ndị dada wa another people another spirit dịka ọgbanje ha na-adị strong so onye nkwa ekwugo this thing wụ a lot of people amụrụ ha dada the family ejee n'ụka eh, mee ekpere mechaa ekpere kpọpụ di dada then fụ na the child anwụrụ ha nwa relasa ịgbọpụrụ di dada ịkpọpụrụ di agwụ ọwụ ka gwụrụ ụnụ na dada ahụ wee jụ ihe ịgbọpụrụ di dada ịgbọpụrụ di agwụ data agwụ agwụ na-enye nsogbu ọ bịa bụrụzie oke agwụ ụnụ mana ihe ọbụla akpọrọ oke na-enye ajụ nsogbu ọwụ dat ihe a so n'ihe agwụ so n'ihe tige ụmụnna anyị na abroad na nga ọrụ oge ihe ọma ga-eru ha aka ha baa nga achọjee ka ha mee ihe ibe ha mere ewe gbata ego ha baa n'ime ọ bụrụ oge a na-ata ahụfụ ha nụrụ asaid na-ata ahụfụ oge ihe ọma na-abịa ha baa n'ime ọwa agwụ so onye nkwu okwugo ihe awụ onye ọbụla jụọ ese jụọnụ nne unu ma nna unu jụọnụ your father or your mother the symbols unu buru wee ya ọ dị very very important maka ihe kwekwu ihe awụ ọwụrụ ihe niile ka ị ga-echewe ka ọ pụta n'afa o nwere ike na maka aja amụrụ onye ga-agbapụta ya eh, because na na mmadụ niile eh, afọ a na-agbazi kịta na nwere ka ọ dị so somebody na na-apụta n'afa so you need you need ka solve your problem you have to ask question and help the dibia ịma na-agbara gị afa gwa ya na soso time soso time n'oge yọrọ wale kwe ihe bụ enyi ụwa you know then ọ mara how to follow it anya ka m kọwara ụnụ ọ dị very very important onye ọbụla ji wes ndụ ya ụnụ fụrụ ka n'igbo dị kịta ụnụ fụrụ ka n'igbo dị ihe niile ndị igbo ji wee chekwa onwe ha emebisichana ya ka onye ọbụla jụwa ese biko na ụmụnne m onye ga-eti ihe atụsa ya ka ele ma ga-azụtakwa ala ala igbo bak biko na ayọ ka nna adị unu ọ ka ọha m nọ n'ụbọchị taa asị nke onye echere ya zụrụ